Ebe ole ka ụlọ ọrụ gị dị? Where is your office or work located? Ebe ole ka ụlọ ọrụ gị dị? Where is your office located?